anyị apụtago igbo na ezugo ụmụ ibe ekenekwa m ụnụ nna m na ya abịaghị ụnyaahụ nọ agwara m ụnụ na ihe na-eme ka nkụ ihe a na-eme ka nkụ ihe ibe ọkwa kịta anyị bịara na achọkwara ịpụ apụ a na-agba mbọ na akpọbatara ụmụ igbo ndị niile mba ebe ọbụla ha nọ ka amara ka ga-esi arụ anụ Igbo ka ọ bụrụkwa obodo eji ama atụ dịka ndị mbụ mana anyị ma na anyị bụ ndị mbụ mana agaghịzi abụkata ndị mbụ bụrụzie ndị iberibe ịmana ihe ajọkanụ ọ dịghị mma ihe osisi eji ama atụ abụghị osisi eji aka ọnụ so ihe anyị chọrọ ikwu bụ na mm, tupu anyị ejebe anyị ga-ekene ndị wetara anyị kene enu kene anị kene ikwu kene ibe kene nwoke kene nwaanyị kene ụmụazị kene ụmụ okenye kene mmụọ kene mmadụ kene ndị fụrụ anyị n'anya kene ndị kpọkwara anyị asị anyị si udo dịrị ụnụ niile tupu anyị ebido enwere m ihe anyị kwuru na anyị ga-agwa ndebe anyị n'ụbọchị taa mana oge adịrọ anyị nwere oge nwajaghị ụmụ nwajaghị ụmụ ihe obere oge a maka o nwere ike anyị apụtahụ ndị be anyị ga-asị ka ezi ihe mere na anyị afọ ozi nwanne anyị nwoke ebee ka ọ nọ Ebe ka nwanne anyị nwoke nọ ọ ya ka anyị si ka anyị pụta ka anyị kwuo ka anyị kwukwa unu na anyị nọkwa ya nọọ mbọ ka anyị na-agba ka anụ Igbo dị mma ka anyị nọ n'ime vụ so a sị m ka udo dịrị unu niile e nwere ihe m kwuru na maka ndụ ihe m ji wee kwuo okwu ndụ a maka ndị na-ebu akwụkwọ akwụkwọ ebe anyị ga-emetụ aka taa bụ anyị ga-emetụ aka na ihe gbasara ndị Igbo ama mụ na ọfụgo ya o nwere ihe na-akpọ Igbo em life cycle ka ndụ si aga ndị Igbo nwere nke ha life cycle ndị Igbo bụ 1 and before na-ekwugodo ihe achọrọ m ikwu maka amaghị m mmadụ onunu ma ji ọba ji ihe ọba ji pụtara ọ iri ji iri ji ka ọ bụ ọba ji nwere ihe ọ pụtara maka osisi mmadụ kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri osisi mmadụ kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ọba ji nwere ihe ọ pụtara o nwere nnukwu ihe ọ pụtara kama bifo tupu anyị ejebe anyị chọrọ imetụ aka a sị m onye ọbụla na-eje ụka n'ala Igbo onweghị onye sikwa ejekwa n'ụka ihe ahụ dibeti ka a na-eme ha ka anyị mara ebe ya kara ndị be anyị mma mara ebe ha ga-eso wee nwee ike ịfụ Chukwu anya <laughs> so ọ bụrụ na ị na-eje ụka biko achọrọ m ka ị gwa m ebe mmadụ ga-anọ ma ọ bụrụ na ọ nwụọ with proof and evidence gwa m gwa m ihe nke ndị ụka ebe mmadụ epụkwụ na mmadụ ga-anọ ma ọ bụ na ọ nwụọ anyị nwe ya agwụkwara gị nke ndị Igbo i aka gị chuzuo werezi aka gị họrọ anyị ga-ekwu nke ndị Igbo life after death then nke ndị oyibo bụ nke ndị kristian life after death i werezie aka gị bụrụ iji wee bụrụ mmadụ wee họrọ nke ka gị mma na Igbo ma mmụọ mmadụ a na-agba ya afa a na-agba onye ahụ afa life and death yes ndị kristian. a na-eme gị baptizim a na-eme gị initiate anaghị agba gị afọ ihe na-eme gị initiate na ka anyị bụrụ jee na bọọlụ mma enye ụnụ na-agba bọọlụ laik chịcha bọọlụ mmadụ one n'ime anyị ma ihe bọọlụ miniri mmadụ one n'ime anyị ma ihe bọọlụ pụtara unsi na e nwere level 1 division 1 akwa ya nwee division 2 nwee division 3 nwezie renegation ma ọ bụrụ na ị maghazi agbacha acha kedu ihe mere gị ga-eji adị na division 1 ọkwa inwe particular point ịba e division 1 ọ bụrụ na ị nweghị da point ị ụda point ka ị ga-eme ịgbada division 2 ọ bụrụ na ị ụda point in division 2 ịgbada division 3 yaw life simple ọ bụrụ na life of friction ama ama ndị be amakwa friction resistance resistance atom life bụ atom atom atom ka a na-akpọ ya atom na nke ndị ọcha eh, anyị ga-ewepụta afọ ọdịnala nke a na-akpọkwa atom maka nke atọm bụ nke ndị ọcha maka ndị be anyị jere akwụkwọ ndị ọcha so anyị chọrọ ka anyị kọwara ya n'ọnụ ndị ọcha ha ji wee jee akwụkwọ ma anyị kọwara ya na nke na asụsụ anyị onye adịghị ka ya amaghị anyị na-akọ so ka anyị were asụsụ ndị grik a wee kọwaa ya na latin atọm bụ chemical combines of chemical different different ones you got go so atom dị ka otu engine moto dị different moto bụ different different thing mana ọ nwere one mission ka e mission ya to move more once ị na-ehi iti the tin more ị na-ehi iti the engine more ọ na-agba ọsọ more ị na-ehi iti the engine more ọ na-agba ọsọ it's as as abcd so atom life came out of resistance out of resistance because chukwu chukwu energy different kind of energy in one different kind of consciousness in one so for chukwu to balance this energy o neediri the process of life maka ndi nwere ndị isi adịghị mmanụ na be chukwu so ndị a neediri ịga this process of life so that ka ha nwee ike ịgbagote normal balance of chukwu ya bụ division 1 mana ọ bụrụ division 1 na bụ otu anyị nọ na ndụ anyị nọ mana ọ bụrụ na ị maintain ụda division 1 that because atom need for you to stay in division 1 you need certain point ama mụ na anụgo akụkọ maka nebukadneze mmadụ onye ma ihe bụ nebukadneze mean symbolically once you your level ihe mere difference between animal and human being is ability to reason once that ability go away from you you are descending ị na-agbada to animal such simple as that. you are going down to animal that simple as abcd so ọ bụrụ na maintain with the level of human consciousness ị na-agbada to lower level that is life after death onweghị nothing more nothing less energy never dies energy never dies spirit anaghị anwụ anwụ never sometimes iwe wee gị ị na-adị nervous ahụ ga na-eshake how come your thoughts wee ma align to yourselves in your body because everything connected together only three things wụ life ndụ is ahụ ga na only three things ka ọ contain proton neutron and electron ọ bụ ihe oge ọ bụla eburu ha anaghị ha akpọwa mmadụ n'igwe since a ga-anọkwa nwa onye a ga-akpọ eburu ha anaghị ga ekwu okwu ezi ozi ọma ha akpọwa mmadụ so ọkọkọ ihe a na-ekwu na ka ihe a mmadụ na-ekwu isi juru eju ka ọ gasasị ya ka ọ pụọ nsogbu adịghị so ihe a na-ekwu bụ na ihe combined ọ atom atom your body together all different atom everything will just cells little little particles particles particles all ya combined all the low density density for example of density bụ for example bụ ihe mere otu o si eme weather change ye o freeze and o freeze ye ọ snow ịghọtara all the same density mekwa liquid ka ọ wụrụ mmiri ọkwa the same density mekwara e ịghọtago ọ dipendịrị ọ ọ ka ihe makpe na ihe a na-eji ete n'isi relasa a na-eji ojiela a na-ete n'isi ịghọtago something like that ọ molecular a na-eme artificially ịghọtago mana nature nwere nke ọ na-eme ọ nature nke nature ọ from nature ka a na-study nature wee nwee ike ime artificial ones ha so your body will condense all density mere ọ bụrụ condense ye all those particles condensed and condensed because of the eh, weather ọ ya mere iji wee bụrụ onye ji mere iji wee bọdị onye isi ji wee puo mee rọk ji wee puo oh god ihe ahụ consciousness of god come together so that o oh, nwee ike ime elevate this your useless consciousness that's abcd you got that? so these particles onye ebe a nke a si wee nweta idea of nuclear ihe ha na-arụ ji egbu mmadụ all that thing will cancer in your body kansa otu a kansa si abịa because this onye na-eri ihe na-adịghị mma this um, atom in your body ụmụ ihe na-akpụ subatomic energy in your eh, particles in your body because iri ha ihe na-adịghị mma oje atom bụ millions of millions of particles oje atị na-eje generate another subatomic element ya ma ha ebe o si wee pụta eh, and because of na food nri na-eri dị acidic so the electron ga-adị high and the electron dị high ọ ga-eme absorb all those your normal atomic structure na ahụ gị which is nucleus and the, and the proton electron because na nke ha dị high the vibration dị high ọ ga-emezi absorb ọ ga-ebido ribe nke gị ahụ ribe your cells and oribe ha na oribe ha na nga ahụ ịnwụọ so ihe ndị ọcha na-eme bụ ọ bụrụ na ụdị ha mee ha eje were ya na chemotherapy ka a wee gbuo the cells created by that subatomic element acid ị na-eri ịghọtara mana ọ bụghị ya bụ dị best ọ bụrụ onye mọrụ ihe onye mọrụ na-eme bụ oklinie de mucus the nucleus klinie ya oklinie ya then e generate a new kind of cells tụrụ uh, uh, ọgwụ aya anwụ anwụ tụrụ nne ya eri eri whatever nke ahụzi nke dọkịta ya eme ịghọtara so ihe na ịgwa ndị be anyị bụ na life onweghị ebe life na-eje life passes through normal process o jekwe back to the the life will go back ebe wee pụta because the message of the life itself is because of out of friction or resistance because na be chukwu enwere ndị isi dị mma nwe ndị isi adịghị mma how did god balance this life na na be ọ ga-ekpoje gị na prison which is the trap ground ebe anyị nọ training ground ebe anyị nọ now you got that so you have to come here ịbịazie ebe out of that resistance out of that ndị sayensị so explosion explosion bing bang ịghọtago but common sense normal process wo resistance mm, resistance ka ọ bụghị exploit but all resistance ịghọtara so na be chukwu onye ka ndị bible ji wee sị gị my house suffers violence onye ka ajụkwa ọkwa gị na ekwensu satan oh, eh, eh, eh, chukwu chụrụ ekwensu from be all those things which are giving you symbols ịghọtago for you to know about what life is so that you can manage because ebe a ebe a ebe a kwa trap grand this is it onyanwa have ọwụ na maintain your level of consciousness my friend i can prove it to you you are going to dog goat rat ewu ndị mmadụ wee na-anyụ gị anya ma ọ bụrụ na imezie ihe ọjọọ chukwuchi ịnyụ gị anya o nwere ike tiri gị ndị ndị ndị isis na boko side be ha ha ewere gwụọ gị ịba ịghọta so ndị be anyị kwesịrị ịma hapụ na ihe a ndị ụka na-aghọwo unu ha na-aghọwo unu aghọwo eziokwu na-agwa gị ọkụ mmụọ condition of the mind ịghọtago so the spirit nwere ambition the ambition of the spirit is to elevate the consciousness ka o nwee balance within the kingdom of god e, e, ị gaghị abụ onye ara na be chukwu you cannot be a madman inside god's uh, uh, kingdom no so you have to go this process for you to but o nwere ike iteki gị 20 generation or ekweghị 1 20 generation how do you do that otu anyị ji wee bụrụ onye nkịtị ka esi onye ka nna nna anyị ha ji wee build what the society they build this society to maintain this level of consciousness conscious growth anyị akụsa anya anyị akụsago ihe na kedu ebe anyị nọ enwere ikwu ụwa gị ọzọ iwuru oke a na-ekwere gị ọnya ịpụta ọnya amaghị ewuru pusu agụ o dipendịrị ihe ị mere ụwa abụghị abatụ ihe ọmụmụ ihe ọjọọ ọ balance ife ụda ndị a na-egwu mmanụ na-egwu ndị ọcha ha be emepe charity na-asa ọkụ the energy of those poor people ha na-enye ha na-enyegasị ụmụ ihe a na-enyegasị enye yes they want to balance they want to escape the karma they want to escape the karma oihe ha chọrọ ime ha chọrọ ime escape they want to elevate their soul through this ihe a ha na-enyegasị charity ha na-eme yes oihe ha chọrọ ime nwee ihe ọzọ ị na-ebuje egbe ebe ebe a na-anụ ọgụ nke nwa na-enye ha egbe emere ha ihe niile ụkwarị same person jekwa o mee charity onye ka ndị politik don't you know why they give father money give church money uh, charity because as church they want to balance the equation nwanne nsogbu adịghị ya dịrị gị na mma nke onye chi ya zere onwe ha anyị abịaghị ebe anyị si mmadụ bịa sobe anyị maọbụ afebe anyị mba ihe anyị na-ebutere ndị baịbụl infọmeshọn a gwara ụnụ na life only for come from oh, eh, out of resistance ọgwụ na because na be chukwu agha adị agha adị be chukwu ka wee dị ebe niile maka ọya kere anyị and ihe ị ga-ejiwe mata ihe na bụ eziokwu look around you o nwere every for peace in this world anyị nọ this earth enwere every for peace the highest peace ndị mmadụ na-abụ ifa iru ịrụ ngwa ọgụ eji egbu gị ogwo that is where you see country who have peace all for your own because all their reality ma Americas who is the mm, power world power is ma America why ha nwere ngwa ọgụ ifugo ọwụ ngwa ọgụ dị ha so all out of violence out of chaos come order out of chaos come order ihe ahụ symbols of so many people so ndị be anyị kwesịrị ịma ịchọrọ ije eluigwe maka onwe ha eluigwe ị na-eje ka gwara kwue ka ọ dị ka nke ụmụazị ịchọrọ ije eluigwe omume gị ịghọtago omume gị because life is a cycle until before ị macha ọdụọ ịnọzi na be chukwu o nwere ike ite gị 100,000 years before ị macha ọdụọ to stay in God's kingdom yes so you will go cycle cycle cycle that's why nna nna ha ji wee mee ọdịnala because onye ọbụla ma sayensị ma ihe a na-akpọ ọ ma ya this na abụghị new theory because of na ndị be anyị dara iberibe ghọtago onwe ha onwe that is all normal thing all normal thing enwere ihe a na-akpọ earth frequency ọ dị ọ dị all this dịcha I dey know it everything ọ connect to each other you are ibe eletrik enwere ebe ị ga-eme ije na n'okpuru high tension imetụ mmadụ aka ọchị ọkwụ oge ebe ahụ eletrik dị everywhere eletrik juru ebe niile hapụ ndị ọcha ji ebu in fact ọkwefụrụ oil a gwara echiena m ha warning ọkwefụrụ crude oil ọka mmanụ nsi ebe ahụ pụta hapụ na ha ke ka mmadụ ga-esi na-amị ọbara mmadụ ịmana crude oil bụ enwere ọbara ka ọ bụ you are taking the blood of the earth eh? ka ihe iji eme enwere energy eji energy juru everywhere enwere different kind of energy hydrogen onwe ha ụdị energy na-adịghị n'ụwa ka ị ka ha ga-esi wee daje na-asa ọkụ blood of the earth si na ha ji eme gị na ama ha ji eme enwere ndị ifuru nwere oyi n'ụwa isi dị mma eh? ọ bụrụ na ha nwere enwepụta problem oyi mi ya amị datin carbon ti apụta dị toxic carbon ti na da crude oil apụta dị dangerous too much ọsọ ya ka ha eje maka gịnị ka ha ji eme ka ha wee kọntroluo ya bikos e nwere ụna ha gwa gị na mmiri na ihe dị na mmiri sefụ ka fuel mma ịnya moto ha gwa gị maka mmiri juru ebe na ha yi ha kọntrol nwe agwaghị na ọkụrụ doil ka ha nwee nwee ike kọntrol ya ka ha domineti ya asị ndị ji ego gold niile nọ n'ụwa bụ ayon ayon bụ gold ọ metals are the same ihe o nidiri bụ age to change ihe o nidiri bụ age to change to next one pọmpam play nweghezi ha niile bụ ofu ihe ihe apụ ayọ nọ n'ọnwa 300,000 years o change to gold chukwu ekechago ụwa ka ihe ọ ga-abụ so ọwụkwa na isiri na-eje ụka na gwa m ihe ị na-ejepụta agwana m gị inweghị ijekwa ha ana die ọnwụ na ị na-ebu baịbụl a na-emegheri emegheri ụwa gị ọzọ olesi ma ị na-ebu baịbụl na-akwụwa aka gị ọtọ nsogbu adịghị bikos ọwụhụ baịbụl bụ dị problem ọnwụ omume gị ịghọtago so i buru baịbụl kwụwa aka gị ọtọ ị nwere ike ịbịakwa the level ọ bụrụ na ị gaghị division 2 i maintain the same level division 1 Eh, mana ama m na enweghị baịbụl agaghị eme gị gafe divishon otu ị ga-anọrị na this level because baịbụl just keeping you normal level ị gaghị agbago nwe ị gaghị agbada agbada mana imezi eme na-agba ama ezu ochie ezume ihe niile na-ebu baịbụl ọkara gị njọ enwere ike ịbịazi wuru oke ma ọ bụ usu ma ọ bụ ọchịcha ndị mmadụ wee gwụọ gị ịba ihe a na-agwa gị ọchọkwa gị jee kwe jụọ ọjọọ highest professor na ụka ha pastọ highest professor ọ ya agwa gị na dis boy ma ihe ọ na-ekwu ọ agwa gị na this guy ọ ga-asị sef onye gwara ya because ihe na we simple truth ha agaghị agwa gị destiny ha agaghị agwa gị the consequence of life and death they will never tell you ebe ahụ prison mgbe ahụ ị na-asị na na-akpụje mmadụ ọkụ mmụọ ọwa ebe a your soul will be sent here according to what you have done in your past life ọ ya bụ ji ọba ji aha nna anyị ha na-eke ọba ji aha nna ha na-eke ọ ya bụ destiny na-agwa gị na ọ nkụ ịkpara n'ọkọchị gị na anya n'uju mmiri nkụ onye kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ọ bụ ihe i mere kịta ị nwere ike ịpụta fụ mmadụ esi ka ihe onye a mere agbagbuo na enwe ihe o mere mba ọ na-epe price life is balance the person pay the price the price of the past life yes were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ịhụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi You are paying the price of past life. Kedu ihe o je na Malaysia ịchọ? Kedu ihe o je na India na ịchọ? Ọ na-eme ebe a gị na ebe ahụ? Onye bujere ya dia? Ichere Chukwu bụ onye iberibe. Onye bujere gị na mediterenansi Sea enweghị ndị jere ebe ahụ anwụghụ ha gara ebe ahụ gafee pụta. Onye desert ekwunwe ndị jere desert ahụ ga-apụta. Ọsọ gị gara ebe ahụ kedu ihe mere iji tọọ? ọsọ gị jere ugwu awụsa kedu ihe mere mgbe ahụ ndị boko haram na-abịa ebe ahụ nke ị nọ hapụ ndị boko nke ha na-abịa nke ha nwere ike na next life awụrụ oisi ewere ha na-esi nri ọ na-ebe ịmụka gị na oisi na-ebe akwa nwere esi nri naghị ekwe ị naghị anụ ya ọ na-eme kịtị kịtị kịtị kịtị gee ntị ọfụma ị naghị anụ asụsụ ma oisi gaghị anụ ya ige ntị ịnụ ya ọ na-ebe akwa ọ dị ka egwu a na-achị iji egbu egbu negodi anya n'ihu negodi mkpi ị chọrọ iji egbu egbu look at face ka ị mara na onye amara na achị igbu ya but uh, because of na ihe dị iche from you an animal the ability to reason once you, you lost the ability iwuru Nebukadneze that is a symbol in the Bible ụmụ okoko a gwara gị na Bible once you lost that ability you become Nebukadneze kedu ihe bụ Nebukadneze ọmụ kwuru Nebukadneze di ọ because na achọghị egwu n'eziokwu because they want you to, to, to go, go below ọmụ dere Nebukadneze na the Bible ka ihe ọ bụ ọkwa one man lost his consciousness and become animal go inside bush ọ symbol ka ọ bụ ọ bụ you will lost your ability to reason then you become every animal from ọchịcha to bush to oke they are in the same mission to erase the consciousness of a man so if you does not maintain the division 1 you are going to division 2 that is ball onye ọ bụ the ball a na-agba agba if you lost division 2 you are going to division 3 isizi ebe aha pụọ ị gaa renegation nwere ike renegation nke ọgbaziri ebe nke ha ga-abụ ihe ahụ common science this is common metaphysical science but ndị chọọchị agaghị agwa gị ya nna gị agaghị agwa gị ya because ọ maghị ya your friend agaghị agwa ya because ọ maghị ya ọ because na we anchor awa ihe anyị na-eme dị anchor ọ naanị ọ dị naanị na ebe a na-enwe the highest vibration ọ wụ plus one anwụpụta ha na flash ya na igbo first before e places so the whole particles go and do your research jee chọọ ya chọọ ihe a na-akpọ electromagnetic vibration ọgwaghị ya ọgwaghị ya ebe ọ dịgasị anya ewepụ nke Igbo ya ha agwaghị nke Igbo because agwaghị ya ije ebe ahụ je chọba ihe ị na-eme dị ya ha gwa ha aga about distin thing eti ya n'Igbo ihe afụcha obodo eti gasịrị dị ya mana eti ha n'Igbo dị ya ihe mere eti ha n'Igbo bụ maka agwa ha anaghị ya ịmara ihe ị nwere ha enweghị ụgba so ya mere ekweghị eti ya n'igbo etichara obodo dị iche iche wepụzi ya n'igbo dị one of one all and all the place on na-ehit first sun na-ese the particles jee jụọ any scientist electromagnetic grid onye na eh, eh, vibration onye na-efid the grid ebe naanị n'ime anị o nwere eletrik nọ dị ya ọ nọrọ onwe ya ebe ahụ ọnya ka eji alụ tren a na-arụ arụ tren ọ grid element eletrik na-eji arụ ya ịghọtago so o nwere so many things nye na-ama ha ngụwa na nwe connect to that na connect to it ihe need wu just tune in to that frequency enwere ndị na-eje ụka na-eme ritual ndị ọzọ na-eme oo na-eme uu ọ dị ka mmadụ itun redio ọsọ gị tun 1.2 point 1 ọ frequency ka ọ bụ if you tune you get the ọ bụ asị ọ bụ itun redio n'ebe ha na-ekwu dị ya itun you so every every land nwere frequency itunu na anị onye be gị information ha niile dị enweghị enweghị any information name escape na this universe no everything is within the universe everything within the universe so itunu ha into the frequency ịghọta ihe a na-akọ why ha ji wee sị gị were apụl jetinye na window how can you were apụl program apụl apụl computer. tinye na window microsoft ka ihe oke esi arụ ọrụ gwa m how does that work ọ ihe a na-eme ụnụ na buru ihe ndị rom bunye bunye e, e, different frequency god is a frequency god wu frequency ọ bụrụ na ị maria so ka eke esi adọ dị n'ala igbo tunuo tunuo redio na-eme na rom ọba kwuo okwu because language metafor once you speak you command you give you give meaning to it you give meaning to that thing ọ bụghị na ọ na-eme exist ihe eji ekwu okwu all frequency vibration because of na that energy vibration so our language is frequency vibration o nwere ebe ọ na-eme ikwu okwu ihe na-eme ikpọ chukwu o nwere something na-eme activate in your, in your, in your, in your neurons as long as ị chukwu because our, our ancestors found language based on frequency vibration you got so ịkpọ chukwu o nwere ihe ọ na-eme activate in your brain connect direct to that frequency of that universal force ịghọtara ndị ọcha na-akpọ na-edefine ha masị nke a na-akpọ akpọ ha kpọrọ jizọs akpọrọ chukwu ha ma nke ha nwere nwe mana nke anyị bụ chukwu ịkpọ ha anya ya as long as ị na-akpọ ya that neurons mekem ọ connect ye ọya bụ the code of that frequency ka m gwakwa unu nke bụ eziokwu all the code of the frequency ọya bụ chukwu ịghọtago so anyị anaghị anọkọta baa ihe afa ihe niile anyị bara afa n'ụwa asị ndị igbo nwere ihe ọpụta ihe niile ma ndị abara nwa nkwọ ma ndị abara okeke ma ndị abara oke afọ nna nna anyị ha adịghị iberibe ka ndị ndị ọcha mba ha connectere everything to their frequency because frequency si n'enu si naanị mana nke si n'enu na ascend ascend nke dị na nne host e host that's why iji akwụ ọta ịda ha ada ya mere iji kwụrụ ọta ịda ha ada ọ pụọ from you ịda ịmanụ gravity na-ebu gị otu isi aga gravity aka gị anarị enu arịtụ ọ gravity na-eme ihe niile ahụcha frequency owe vibration ọ graviti ka ọ bụ onye nwa na-ebu gị agagharị na-agwa gị ihe ị na-eche ka eki ga-esi anọdụ otu a mmakwa m ụmụazị ọnọ ebe a ịnọdụ ị na-eche maka nwaanyị utu ekelie gị ị naghị afụ ya utu bụ ahụ gị mana isi ka iji ochiche ka i cherie ịghọtago so ị kwesịrị ịgba na this thing connect everything connect together so depend the frequency you generate in your land so if you want to tune in to God you have to tune in to the frequency of your land ọ bụghị ihe ihe ndị ụka na-eweta sị gị oh, that is one God kekwa maka ndị na-ete isi ala ihe maka ndị chi so ọsọ gị ga-eje n'igwe nwa selfish human being so only we go to heaven what about all these people ị na-eje ị na-atụ ahịa from China eh so China anaghị eje n'igwe ị na-atụ ahịa onye onye ji ọkụ mmụọ na-ebutere gị ahịa ị na-ere ee eh? ihe ị na-achọ ịgwa m ị na-eji India na-azụ ahịa ahụ jaba gị jee India na-agwọ gị onye anaghị eje ụka onye anaghị eje n'igwe wit you na-agwọ gị ọya ọ dịkwa mgbe iji ebe ahụ were ọgwụ gbagbuo gị nwụọ mana o jere oh, oh, ah, eh, di ọgwụọ gị ịbata ịbatakwa buru baịbụl na-akpagharị so ihe a bụcha ihe ihe anyị kwesịrị itinye na ụlọ akwụkwọ ụmụaka ya agụọ akwụkwọ mara ihe ha pụta ha kpaa ahịhịa na ala Igbo kpaa ahịhịa ruo ezigbo ihe anyị niile ihe egbe na-agbagbu mmadụ ihe anyị niile bụ obere gbu mgbe onwe ya bikos ihe anyị na-ejenereti na the electromagnetic frequency ala Igbo na-ejenereti ọ dị ss onwe ha ọ na-agwọ agwọ n'ụwa onweghị ọgwụ ana because ihe na ụchatun ọgwụ ọgwụ frequency ka ọyị tunu in ọgwụ na ndị na-egbu nke eji egbu mmadụ ha na-eyi uzu spirit mmadụ ọgwụ na or spirit ihe whatever they call it ọgwụgo nothing more nothing less ya na-akpọ mba mmụọ ma those things otu a ka esi a na-eme ya na-arụ ya arụ ọwụ eletrik ọgwụ magnetik ọ magnetizm ka ọ bụ ọ magnetizm go asị anybody ọbụla gara skuul ka ọ gwa gị ọ bịkọs na ndị be anya agaghị ha na-emegeri ọgwụ na ọ na ha agaghị akwụkwọ ihe a na-agụ na naijiria abụghị akwụkwọ onweghị skuulu nọ dị onye ka ji ekwu maka ọdịnala a ga-enwe ọdịnala research institution maximum science of everything ihe ọ bụla a ga-eme n'ụwa emerie sayensị ọ sịkwa ya bụrụ gị na nwunye gị chi ibi n'ụlọ na emerie sayensị mara ihe nwa ụnụ ga-abụ ma ọ pụta ụwa ibin akwadoro ya akwadoro gọọmenti ndị igbo si ebe a na-eme ndị nne na nna esi ebe a na-eme nwatakịrị enwe akara aka ibin 10 years ruo obe chukwu onijiọzi 2000 generation two generation ya na chukwu abụrụ nwanne according to ihe anyị ga-abịa ebe a hapụ na ụkọ abịa udu arụ ihe ha ga-arụ n'ala igbo ọ ga-ete eke nwatakịrị only five generation ọ dị ọ dị ọ dị perfect even ya na chukwu abụrụzie na-erikọ na nkọ ọ bụ the soul ọ bụ nyanwa bụ the target of the soul soul nwere target and ife ọkụ ha ọ bụ nwanne gbadaa agbada because ị mara ya ị mara ya ndị ọcha try go to build a system where their people will be on one level that at least ha yagharịa ha ha dada ha na-abịakwaghị na-ebi na-ebiri ndụ nwanne ịdịghị mma taa ị gakwa adị mma n'ụwa ọzọ you never don deceive us maybe you have been fool deceive go gị ọ bụrụ na ịdịghị mma taa ị gaghị adị mma echi forget about story na ịdị worst you go down because all sales ka ọ bụ ịgọta ọ dị ka ị buru moto pụọ na street na iburu moto pụọ na main road na-agba ịhapụ ya trak gota to trak track ga-eme gị ọnwụ na ibu trọk ije amụọ moto pere mpe ịkwọrie dị moto ọkwa na onye mbụ trọk abịa ọkwọrie gị that is simple as abcd ọ bụ ihe ya body sistem na-eme ọ bụ ihe ị na-eme if you vibrate more positive energy it may absorb the negative one that is atom otu atom si arụ ọrụ that is atom for you otu a ka o si arụ so ọ bụrụ na this eh, acid in your system generate eh, new nucleus o generate eh, ha na new atomic particles any from o bido ribe ndị aha dị mma that is the land of Africa that is the land of Igbo land so ọ bụrụ na ị rụghị a system ga-provide those things your system body system need in accordance to grow o generate ibe negative ọ na-egenerate onwe particles ka nkụ o juru eju na ọbọdị o jenereti ye ibido gbuwe nwanne gị nwoke ọ dị ka mmadụ ije eh, sị na ya jere bupụta arụsị gbaa ya ọkụ ịma ihe i mere bikos onye <laughs> na ndị ah, amaghị ihe ajọka ị ma na iweta ije weta for example na iwetara m eh, power eh, this light ihe na akpa thunder and lightning ịghọtago amadioha i were amadioha through the into vibration of amadioha wetuo ya rụọ ọrụ ya ụlọ debe ya ebe ahụ ịghọtago onye mmadụ apụta kụsa dị ụlọ ịma na Amadioha anyị mere ya trapụ lik otu lif si webere friction ọwụ the same way ka isi wee trapụ dị Amadioha ahụ na-eyuzie na-arụ ọrụ so ndị aje kụsa dị Amadioha ma ihe ọha ga-eme ọ dị ka mmadụ iweta agụ tụọ ya keji ofu mbọsị imeghe dị keji of agụ hapụ ya ka ihe ọ ga-eme na the vileji ọ takwụsị onye bụla na so mgbe ọbụla kụsa isi arụsị ihe unu mere bụ unu tụpụrụ ndị unu mmụọ na-agbụ mmụọ apụọ mmụọ bụzi ihe ọ eme na onye kedu ihe ndị mmadụ na-anwụrụ n'ala igbo otu a ọ dị unu surprise ntapụ na-atọpụsị ya na mmụọ niile dị na-agbụ unu atọpụsịgo ha so mmụọ juru eju na-awụgharị na n'ala igbo na-awụgharị na-awụgharị ha jụrụ juru na n'ala igbo na-awụgharị ọya bụ ọnwa ha na-egbu ndị mmadụ ọya bụ ọnwa na-egbu ụnụ na ọya bụ ya mmụọ ị na-akpọta ndị ekpere mmụọ ị na-akpọta ndị ụka ka akụkwa isi arụsị n'ọrụ onwe na-enwe ihe o mere gị ịtọpụ dị agụdọ na keji imepe ne ya ihe a bụ agụ etebere ka ọ na-arụ ọrụ ka e were na-arụ ọrụ ka ihe ọjọọ wee na ụnụ atọpụ dị agụ hapụ ya n'ilo nke na agago nke na agago bikos gara mmụọ na nwe ọ mmụọ nwe ụwa ọ bụghị ngụnwa meka mmụọ forever and ever ngụnwa nwa life wee friction so ọ dị ka mmadụ inwe ịgba ya eletrik bọb ịgba ya n'ike ọ bụọ nụọ ọkwa eziokwu na so it's like so human being ịgbanye mmadụ n'ike obi amapụ ya obi mapụ ya ọnwụ ọya bọb abụọ nụọna ịdịka eletrik bọb ịdịka eletrik bọb onwe ihe ọzọ nwe ihe ibu ya nothing iwu just a friction escape from his father's eh, ọ dị ka nwa nara akụrụ m ya n'iyi nwa gbapụrụ nwa nwaanyị nọkọtara nnọọ si na mba ya na-akpasu iwe ọ be ha da agagharị n'iro ịgbapụrụ be ụnụ ị nwekwa ebe ibi ị na-akwụgharị n'iro hotelụ akwụnatụ hotelụ ndị akwụnata hotelụ ndị akwụna ọ na-amakara gị ịmaha na onye ahụ agwụ na-akpa ya ọ na ịmarọ na onye hapụrụ bedị ya gbapụkwa gbapụ iro ahụ adịghị ọnụ na amarọ onye hapụrụ bedị ya gbapụ iro ọ nwoke nọkọtara nnọọ nọkọta disapi ya achọba ya achọba olesi eh? ma o jere ojere ojere ojere mba bekee jee chọọ ihe na ụmụ ya ga-eri mba nke aha nsogbu adịghị mana onye nọkọtara gbapụrụ enweghị ebe ọ gba eje ọ gbapụ na-akpagharị na-akwụgharị agụụ na-agụ ya na-ezuzugharị ahụ adịghị ya so ihe mere ndị be anyị wụ ha ghọtara ọnwụ na ha ghọtara ihe na-eme ha gaa na-eme ha anyị amaghị ihe na-eme anyị ịghọtaga ama anyị na anyị ma ndị ọdịnala ma ihe wa problem ndị Igbo anyị ma ebe mmiri si baa na opi ụgbọgụrụ anyị ma ndị fọkụrụ ọpụ gbara mgbe ha mere nke ha mere mara di sistem mara ha God ka ụwa si arụ ọrụ mara ihe wụ life mara ihe ga-eme gị ma ị nwụọ mara ihe ga-eme gị ma ịpụta mara ihe ga-eme eme ebe a uru ihe a bụ ihe anyị dịrị iput down ọwụrụ awa kọlchọ and ya bụkwa na awa bifo mana uwe chenjigo na ndị mmadụ abụrụgo ndị ọjọọ mgbe ahụ ndị mmadụ na-achọ ka ha jee n'igwe jefu chukwu anya mana nkịta ihe ndị mmadụ chọzi na ka ha kọ nke ha ịghọtago so anyị nidikwere imekwa adapt anyị weta nke anyị weta dati fọs ahụ anyị ji anyị eme ya adapt ọ bụrụzie ancient and modern ịghọtago so anyị anyị na-ejekwa eje ha na-agbada agbada mana nke a bụ na anyị na-agbadazi agbada ha na-arịgharị ọ dịghị ndị mmanụ ụnụ afọ hụ na ọwa ọgụ ọ manipulation a manipulate gị ọ dị the same way agaghị m akpọ ya afọ maka ndị ọjọọ esi arụ ihe ha nke a na-agba na Hiroshima mana Japan ọ the same way ka your body si work once you tamper with atom you nweta different result and if you hide the electron if you hide the electron higher electron uh, ọrụzie poison once the electron is high all poison ka ọ that's o ji egbu mmadụ that's why o ji akpọ ya afọ aha a na-akpọ ya atomic ihe a na-akpọ ya because e create new particles from subatom ihe atom needed to build human being e create contrary to that thing. your body can generate that so common sense abụrụzie nonsense for you so a na-ekwuzi common sense ị gaghị aghọta because your system generate go a negative new different uh, virus na kọmputa iti virus na kọmputa gị ka ọ na-adị so your system generate go virus so ihe wụ na complete mt virus ibu na virus ka ibu akpagharị iburu moto gị pụọ na trak nwanne ohi moto akụsa gị ma ọ bụrụ na ibu obere moto iburu nnukwu moto ịkụsa aha so ihe a bịara igwu na ebe a bụ because onweghị mgbe ihe anyị bu anyị bupụtara n'ala Igbo na-agaghị isi agaghị ebu nwunye ana m agwa unu nkebe eziokwu isi unu agaghị onye ka a na-ekwu ihe a because before ihe abịa ife ịkọwa n'ọrụ hazie n'ụmụ ihe nụ gbuchasị ya ahịfịa mezisi ya anị dịfe bịa kọba ọrụ ị naghị apụta nnọọ ịkọba ọrụ na-enu ahịfịa ebee ka ọ na-eme enwere ike uche gị bụ otu ahụ ka ọ dị things never work that way because ụnụ adịgo used to mm, rubbish that's why nwa afrịka na-aga n'ihu nwa afrịka ịma na-aga n'ihu where temi one single africa temi me temi one single one agwa m gị ihe mere na ha anaghị aga n'ihu so ị gaghị akọ ugbo ebe ata dị ị ga-achụpụ dị ata ịsụpụ dị ata ihe adị mma ịkọ ihe ị na-akọ eh, mmiri ga ị ga-eme na land fertile na mara mgbe mmiri ji ezo mara mgbe mmiri eji ezo ọ na ị chọrọ artificial water ibu ịrụọ artificial water ị ga na-agba mgbe ị ga na-agba dị mmiri ịhapụ flawa gị be travel bata flawa ga-agba nkụ nwụọ ọnụ na amahọ na ịhapụ flawa be travel bata flawa ga nwụọ don't you know ihe ọ bụla ịma today ye lie that's why you don't move forward gị na-afụkwa ya ihe ọ bụla ịma taa ihe ọ bụla ịma taa na ana Igbo taa is lie ọ bụ asị that's why we don't move forward as simple as ABCD had it been ịfụrụ ndị ọcha ka ha si ebi ọfụma fụ ndị China fụ ndị Japan ịfụchara ha ọ dị gị surprise na ị naghị emewe ọfụma ask yourself the question simple question don't be shy ifere ebe na gị jụọ onwe gị why Africa is backwards ha nwere everything onweghị ha na-enweghị but why are they not moving forward enwere ka gwa m one African country na-akwụ ndị ndị ndị isi adịghị mma ụgwọ gwa m hụ ya African country nwere ambulance eji ebupụ usu ma ọ bụ nkịta wia gwa African country na eme igbutuo isi atụọ gị nga wia gwa African country na-eme igbuo nkịta atụọ gị nga wia so you are not in harmony with nature ị naghị generate ị ihe a na-akpọ dị atom ya fọzikwa ịma ihe na iwe frequency ị ihe a na-akpọ electromagnetic maka ana na-asụ ya n'oyibo very soon ọdịnala ga-eti ihe n'igbo ka ụnụ ghọta ihe o menyere ka ama ihe adịbụ adị na be ụnụ bụ nnụnụ nwechara afa niile a na-akpọcha ihe a niile mana a na-ekwu ya otu ọ dị ka daga ka ihe ọ na-akọ dị ihe a ị gaghị aghọta ihe a na-akọ maka ji ji zụ gị echichi ewe eso gị ọwụ abcd dfgh ijklmnopg ọkwa grajueti grajueti na injinia ị na gịnị ka ihe ịtụfusịrị your time na university for nothing sake wụrụ kọtụ echi agbagbuo ha gị n'ụzọ ihe anụ na-ejeba ha bawo kọtụ kọtụ enweghị isi kọtụ amaghị arụ egbe kọtụ amaghị arụ egbe ịma agba bụ mana ịmaghị arụ egbe ihere anaghị eme gị ihere anaghị eme gị na iwe kọtụ ịmaghị agba ịmaghị arụ egbe eh? ijere eje bakọt na skuul ọhịa ha jere ime enweghị ihe ọzọ ị gara ebe a gbuo fọ years ebe a mfọnọtịn mpụta ka ihe ị gaziri dị fọ for what nwa ụkpara na ezi ụkwụ na-akọ sịrị ya n'aha mmanụ eh? ihe a bụ ihe na-egbu ndị Igbo ọgwụ na nwa ezi ihe ọzọ ọdịnala a na-ekwu okwu na ihe abụ ọbụghị everybody letago onye egbu ndị ọkara obi ọ bụghị onye ọbụla ga-abata n'ọdịnala ọ ndị ọkara obi ndị a ga-eme gị ị ga-aga full process ọkwa ha nke ndị Afrịka ị ga-aga normal level of process ọnwụ na ịpasị ihe a na-eme nwanne ịbata isoro anyị e developụ ala anyị mechaa ndị afrịka ọzọ amụrụ n'ihe anyị mere anyị mechaa ndị afrịka ọzọ amụrụ anaghị ekwu ọbụrụ okwu ịghọtara anaghị etinye ọbụrụ itu ọnụ ihe anyị abịaghị ebe itu ọnụ anyị abịaghị ebe ikwu okwu ihe anyị bere ebe a bụ na onyinye chukwu nyere anyị anyị chọrọ iyi uzie for own benefit and likeness ka ihe na-ezuzugharị ka ndị na-amaghị anyị ma ihe ọ maka ndị abụọ akwụkwọ na-akpagharị si na chukwu bọọdụ kọọ ya ofu ya ka ebe chukwu na wee kpọ gị ka efe nọ mbọ ji wee kpọ gị chukwu kpọrọ gị ma ihe dị na baịbụl baịbụl abụghị word of god all literature all literature nwe ihe ọ bụ nothing nwe ihe ọ bụ reasonal literature so hapụ na ihe a onye ọbụla burukwara ihe a mbịa ebe unu nọ si ya nwanne enweghị m ọrụ ana m achọ ọrụ nwere ike ịkụziri m ka esi arụ electricity achọrọ m ịrụ ọkụ jugodi ogbo ya pastọ ahụ si pastọ want to be an engineer ka ihe mere ha enweghị ike ijide amụrụ na-atụrụ ha dị ya rụọ ordinary eh, eh, eh, borehole t osmosis ọgwa ha borehole without osmosis ụkwa poison osmosis bụ ihe na-ekilin mmiri ọ dị clean e, rụọ agrikọlchọ na ndị mmadụ na-arụ ọrụ ya bụrụzie na ụlọ amaghazi fa small ojo rụọ university a na-akwụ 20 million one year with ego ndị chọọchị mba mba life is a cycle life is a cycle life is a cycle ọ ka mma bikos ọ bụrụ na ị mara ihe bụ nebukadneze ị gaghị na-emegheri emegheri ọ dị na baịbụl gị mana pastọ ga-ama ihe omine ọma ihe omine pastọ ga-ama ihe bụ nebukadneze you don't know it ọ chọọ ya bịa ka ngwa ihe bụ nebukadneze once you ihe mere gị human being with ability to reason and once you lost the consciousness of recognition ị anụmanụ ị bụrụ anụmanụ ichere ọ bụ ka o nwere special something mere gị ji bụrụ mmadụ no ịbụ mmadụ bicos of the consciousness awareness ability once you go away from the ability no next life ị na-abịa anụmanụ i prove it ebe ọ ị bịara improve oro gị ma gị maka gị maka koran i prove it for you mmadụ emegheri na emegheri mmegheri mma nke ndụ the beauty of life anyị akarịgo mmegheri anyị akarịgo mmegheri ọ bụghị onye ọ ga-ama ihe n'ụwa mana at least common sense wụ common sense ọ dị everywhere you need ihe iwu eh, rocket science wụ mara ihe na morality na ọ dị n'obi gị you don need rocket science mara morality ị na-ata afụ cool down afụ ị na-ata you are paying for evil you did ọchọ chukwu ma mgbe ọ bụ nobody knows cool down change eh, the frequency if you change the frequency then the positive will absorb the negative then you give it balance then your life change you see yourself ascending again you see yourself ascending but because of out of hard hardship you see you want to turn to devil because of hardship ọkazie gị njọ you become worst because more you more angry you get more your immune system get down and more negativity goes up that you are going down that is life ihe a eme explain what is life that is the meaning of life its atom is particles is particles nothing more nothing less because of the density in this planet that's why we form that's why we form because of density here life is a friction nothing more nothing less jee chọọ ya ihe ọbụla m gwara detuo ya detuo go and look for it yourself echi nkuzi nkuzi ebe ese m this boy ị na-asị asị ma onye na-ekwu eziokwu go and look for them ihe ọbụla m gwara gị here ịnụghị ya ọfụma later itikwe the video again gee ya ihe ọ bụla mkpọrọ afa hie electromagnetic go and research ihe omeniri friction jee chọọ ihe omeni particles jee chọọ ihe omeni atom jee chọọ ihe omeni matter jee chọọ ihe omeniri mgbe ịchọchazie ihe omeniri one after the other then you come size na this boy chukwu goziri ga agozi because ihe a unu amaghị ihe o tekiri to bring this thing together you don't know a na-agụ na a ga-eme ana igbo kara japan mma ọ bụghị egwuregwu bikos anyị macha ebe ihe niile n'ala Igbo dị anyị macha ebe ha niile dị anyị ma ihe ọ bụ the force anyị ma ihe ọ bụ the vibration anyị maka ga-esi anyị ma the frequency to tune in make your land better anyị ga-abịa odo the land we will build the land anyị ga-abịa forget about colonial boundary no ka colonial boundary ka ị na-ekwu ihe awụ wụ the tactics ihe na-akpọ ya Hegelian dialectic ọ ihe a na-eyuz ọ ya wụ the country na-afụ isi Hegel Hegelian dialectic German philosopher oya ụfandụrụ that tactics a na-eyuzu run for country use na-egbu onwe gị use it to kill yourself oya tinyere africa na nsogbu ọnọ ha enweghị uche they cannot reason ị na fight for, for, for, for boundary fighting for boundary inwe dị ordinary instruction na your land you fighting for boundary mmadụ ga-esi ihe dịka ugwu asọ bịara na igbo bịa ịchọ mmanụ eh? mmadụ ga-esi ihe dịka eh, senegal jebe mali degosigodo ụlọ gị a na-adị mmanụ ụlọ bifo apụọ n'ama mba na-achị ebe a bịa ndị boko nọ n'ugwu awụsa na-abịa n'ala igbo asị na-ememe na-agwa peace nyegoro peace na ya adịghị gị kụpio peace de before ị bịa na nke m achọ peace eh? mgbe m agwa unu the consequence of being a military man from that day resign ya anaghị m ekwu nke ahụ ebe a maka nwere ike ndị ọcha achọba ma ndị gọọmenti ọzọ the consequence of being the military or police mbọsị m agwa gị nwere ike ịdụrọ that day ka iyeyipụ akwa gị pụọ life ya nwa amaghị life life were resistance life is out of chaos come order life because just watch yourself watch around you ị mara ife ihe na-eme na ị mara ihe life menere na ọgbụ mmadụ ya agwa gị ị gaghị eme nwunye alone that's why because nna gị your forefathers ancestors mana ha na-amụ nwa they are expanding so ha gị need rebuild a society so that to make sure that na ndị ha na-amụ amụ merema not descend ụmụ okooko abịa na on the way destroy ya ya that is the consequence the price we are paying. ọ bụ the destruction of ụmụ okooko hapụ ndị ọcha nwe ihe ha mere anyị ndị ọcha came out of our stupidity and ignorance ọ ebe ha nọ ka e wee bata ebe nke a si bata anyị ime iberibe anyị ka eki ga-esi anụ nwaanyị 20 ji eme gị kedu ihe iji nwaanyị 20 eme ịnụ nwaanyị 20 kedu ihe ụmụ gị ya abụ eh, nwanne gị nwee kuchie nwunye Kedu ụdị nọnsensị bụ ihe a ihe dị anaghị m akụje ịwa ma agwa ụrụ the consequence anyị mere anyị ji ata afọ ọgwụgwọ nweghị ọzọ we are paid the price mana ọ bụ ịdị capable to regenerate to balance the equation then you ascend that's all but ịmaha e the tactics ịmahọ chimegbuo m ka ụdị ụwa dị ha hei nna afọ nke mmadụ na-ata ebe ekwere ka o si afụ nke ị na-ata ịmaghị ebe o si because you don't know ị naghị agbazi afa you don't know your past even ndị iberibe kịta sef one day o nwere ike o jee tacha ochi afta ka o zuru ochi o nwere ike gbuo mmadụ doje n'ụlọ ụka tụcha mma mma afta 6 seven years ten years or fifteen years to come ihe esibere ya ike o chefuo na o nwere mgbe o ji eje gbakpọgbusi ụmụ mmadụ onye hazi ekwe onye ha dị ebe onwe ya sept sị ọkwara ihe mme ka nna ta ahụfụ a nsogbu adịghị ka nta dị ahụfụ nnọọ emechaa nnọọ ka ihe dịzie mma mba ọchọ onye ọ ga-ebodi ebubo ọsọrọ ọhụụ mpa ya na-ata ya ma osu ọsọ mpa mpa ya na-eme ya nka onweghị onye na-eme gị nature does not pardon nature is a feminine principle and never, never pardons nature anaghị agbaghara mmadụ because nature go through vibration nature go through vibration ọ naghị agbaghara ọ ewu mgbaghara sef because ọwụ ọ na-eme ngwọkọta ngwọkọta ngwọkọta bụ because onye mere ụnụ anaghị arụ moto ụnụ amaghị ihe combine engine moto ụnụ ama how to bring things together to combine the engine ịgba ignition ọ spark ya ọkụ ọkụ ahụ ọ sparkịrị na fuelu because o nwere ebe fuelu ga-esi abata na the piston ọkụ ahụ ọ sparkịrị ọ ga-epush o butere air o butere air n'ime that piston because ebe ahụ enweghị ebe air si apụ ị ahụ ga-epush that piston down moto emove kwukwe chụkụ chụkụ ma ọ na-ehitizi ma ọ na-add speed ihe ahụ simple life simple life plane the same thing plane generate a ọnọdụgo ka nnụnụ fan dị n'ahụ ụka ya kụgha ana ọrịa iwepụ fan ahụ plane ada onye nwe mere ọsị na nnụnụ baanyị ha na fan dị na ụka plane na dọ ya na datin nkụnye na akpa ahụ nnụnụ ba adịghị plen ahụ ada plen ọ wepụ ya ahụ plen ji agbagide naanị chiefu all that bikos ọ gwafego the speed o kwesịrị ịgba wee nọdụ na dis present gravitation that fan ahụ eburu ya ọrịa ọrịa n'elu onyenwa bụcha nọma ihe ahụ common sense but enweghị ike ime imenwu research enweghị ike ịnọdụ nwaanyị jụọ onwe gị ajụjụ ọ bụ tru datin mgbe anyị na-agwa gị n'ala igbo anyị anaghị eto ala igbo anyị na-agwa gị according to the gravitation ọ na-egenerate according to the particles a na-esend na the land onye na-agwa gị maka ya so anyị anaghị ekwu ya ka ọ bụrụ na we just guessing a na-ekwu maka ọ ya anyị bụ ndị Igbo mba anyị na-agwa according to research according to evidence according to research emere eme according to na ihe ihe a pụtara na ihe ọ bụ because ịmaha na ọgwụ bụ ịmaha na ọgwụ bụ ịmaha na magnetism and particles ya bụ ọgwụ a na-agwụ agwụ ma Ọ the same source ka o si abịa nwe ha ebe ọzọ amadioha ya wụ tọnda ka ma anụ ọzụzụ ọzụzụ ya wụ tọnda na amadioha wụ amụma mmiri amụma ebe a nka ndị ụka ji si amụma a na-ebu amụma a na-ebu amụma ịmaghị ihe ma amụma amụma bụ gịnị ọ na-ese ndị meseji ọkwa mmadụ ibu amụma ụnụ amaghazi na meseji garatin na-ese ndị dọnnụ mana ụnụ na-ekwu ya n'ọnụ ụnụ na onye a na-ebu amụma ọ ya bụ na amụma amụma mmiri ọ ya bụ amụma ụnụ ha ndị igbo ụnụ ha ndị ụnụ bụ hapụrụ ndị ka na ndị agbọ ha achọghọzi ịza ndị igbo let them go onye chekwana ha let them go onye ma ihe mana afa abara nwa agbara ya afa hapụnụ ha na-ata ahụfụ ọnwụ nna nna anyị ha butere anyị nsogbu adịghị obere oge nke aha aga obere oge ahụfụ aha aga ọ dịbago almost na ọgwụbago ọgwụbago ọgwụbago dị ahụfụ agwụbago because ama m ha many years anyị na-etere ịta dị ahụfụ and dị ahụfụ ahụ nọ na ending onwe ihe anyị na-agaghị ekwu ebe nwe ihe anyị ga-ekwu maka ndị ọcha na-ejere oje na mmụọ ha nọkwa onwe ihe amacha ihe dị iche iche onwe ndị anyị na-agaghị ekwu ebe nwe ndị anyị ga-ekwu onwe ndị anyị na-agaghị emetụ aka atọọlụ atọọlụ anyị metụ ha anya aka ha ma na anyị ma ihe anyị na-akọ ha emebisiere ihe anyị na-eme agara ya jerakarị ha anwe nke anyị ga-eme anyị kwuo ebe a ha ma na anyị ma ihe anyị na-akọ ha gara ya jerakarị so unu echekwana o nwere nke a ga-emekwu agwa unu unu echekwu unu echekwu were sị na uche marazi ihe ndị a nwere ike ime ma nke anyị kwugoriri were nke anyị kwuru ekwu wee mara ihe anyị nwere ike ime ihe anyị ga-eme dị ahụ ọ dị ọ dị ọ bụghị maka nke nke mba mba nsogbu adịghị ya dịba ya dịba mbọsị ntakịrị e chọrọ were nchi nna ka ọ dịkwanụ na m nwere ihe na-emegasị na taa ụbọchị enwere ihe a na-eme buru ibu a na-atụ atụmatụ ka akpọkọta ndị Igbo ndị Igbo gụwara isi tiwa sileti ọkwa nke ndị ọcha ndị Igbo tiwa sileti ma ihe a na-akpọ ọdịnanị ọdịnanị dịbalụgbuo ndị mbụ Nwanne na achọghọ m itiwara na aka oyibo nsogbu maka ndị ndị ọjọọ ka ọ dịbada echi mbọsị ọzọ ka mbọsị nta ka chọrọ were nche echi ana m eje n'ime ọhịa ana m eje n'ime ọhịa echi mma nọ n'ime ọhịa wee kwuo okwu nke echi ka m gosi ụnụ ebe a na-anọ ata mba ka hapụ ya ka hapụ ya maka emetiwakwa maka asị na dị ojikwu ya ọfụ n'elu nsogbu adị ka hapụ ya maka ndị ọzọ ọ ọdịkwanụ